welcome to Mama Song Language Podcast. I'm your host, Odog Marvelous. Here with me today, we have Janet Dixon and Ruth again here. Welcome, Janet and Ruth. Thank you. So, we are still on the commonly used English words, first, and um, 1 to 600. And for today's edition, we're translating from 200 to 300. So, let's start right away. Father. No. nna father nna head isi isi head isi isi stand kwuru kwuru stand kwuru owned nwee nwee owned nwee country obodo obodo country obodo answer zaa zaa. ansa zaa skuul ụlọ akwụkwọ skuul ụlọ akwụkwọ grow too too grow too study gụọ gụọ study gụọ skil, akaọlụ akaọlụ skil, akaọlụ learn mụọ mụọ learn mụọ plant kụọ kụọ plant kụọ kọva kpuchie kpuchie kọva kpuchie food nri nri food nri sun anwụ anwụ sun anwụ keep dowe dowe dowe eye anya anya anya neva o nweghị ike Onwe ike. Onwe ike. That it will never happen. Okay. It will never happen. Yeah. Never. Alright. Thank you so much. Last. Ikpeazụ. Ikpeazụ. Last. Ikpeazụ. Door. Ụzọ. Ụzọ. Door. Ụzọ. Um, do you have any word for between? Yes. Okay, between. N'etiti. N'etiti. N'etiti. Yeah. That's like right. etiti. N'etiti yeah. titi that's at the middle okay. you know in between something you're at the middle city nnukwu obodo nnukwu obodo city nnukwu obodo that's large word yeah. three osisi osisi three osisi hard ike ike ike hard ike start bido bido start bido story Akuku, akuko, story Akuko, fa anya anya fa anya uh, you called What yeah, else? that's Anya I. It's different okay. from Fa. It's different from Fa. Yeah, the pronunciation is different. Okay. So, would you like to differentiate it for us? Okay, you say I, Anya. Anya. Then Fa, Anya. Anya. About the Anya. All right. Okay. So let's take that again. Fa. Anya. Si. Osimiri. Si. Osimiri. Osimiri. Draw. Se. Se. Draw. Se. Left. Ekpe. Ekpe. Left. Ekpe. Late. Ibiagi noge. We don't have one word for that, so okay, you have to so make it like you did not come on time. Okay, you did not come on time. Yeah, ibiagi noge. Okay. Okay, late. Ịbịaghị n'oge. Late. Ịbịaghị n'oge. Run. Ọsọ. Ọsọ. Run. Ọsọ. Close. Mechie. Mechie. Close. Mechie. Night. Abalị. Abalị. Night. Abalị. Life. Ndụ. Ndụ. Life. Ndụ. Few. Obere. Obere. Few. Obere stop kwụsị kwụsị stop kwụsị open meghee meghee open meghee together Mekota. Mekota. together Mekota. next ọzọ ọzọ next ọzọ white ọcha ọcha white ọcha children ụmụaka ụmụaka children ụmụaka Begin. Bido. Bido. Begin. Bido. Walk. Ije. Ije. Walk. Ije. Example. Ihe dika. Ihe dika. We don't have like one word for example. Yeah. So ihe dika, something like. Okay, something like. Yeah, okay. Like an example. Mm. So let's take that again. Example. Ihe dika. Paper. Akwụkwọ. Akwụkwọ. pepa, akwụkwọ music abụ abụ music abụ those ndị a ndị a those ndị a both ha na-abụọ ha na-abụọ both ha na-abụọ book akwụkwọ akwụkwọ book akwụkwọ so it's the same for book paper. and paper yeah. yeah. akukuo. Yes. Give me my akukuo. <laughs> letter. Okay, we don't have an Igbo word for letter, but you call it using Igbo accent and the spelling is different. Say letter. You, although it's still pronounced letter, letter. but it's spelled L E T A. Okay. So it's a letter or letter ndemede. That's letter writing. Okay. Letter. So we don't have an Igbo word for letter. We just say it's letter. letter yes. Okay. So let's take it letter. Letter. letter. Car. Ubala. ụgbọala car ụgbọala second nke abụọ nke abụọ second nke abụọ group otu otu group otu oh is that so ah, carry buru buru it can either be buru like carry that thing away buru ha pụọ or kutere nwa carry that child okay. So let's take the two. Carry. Buru or ute. Okay. Took. Weru. Weru. Took. Weru. Rain. Mmiri ozizo. Is that like a standard rain. word for rain? Yes. Okay, because it was only there for that. Rain. Mmiri Eat. Rie. Rie. Eat. Rie. Room. Ime ụlọ. Ime ụlọ room ime ụlọ friend enyi enyi friend enyi okay what is what was about odimma that's good it is fine or it's good yeah, yeah. i thought it was no no no it's no, enyi that is friend okay begin bido bido begin bido idea nghọta nghọta idea nghọta fish azụ azụ fish azụ mountain ugwu ugwu mountain ugwu here like to hear yeah like to hear nụọ nụọ here nụọ horse ịnyịnya anyịnya horse anyịnya Cut. butuo butuo Cut. butuo sure or true true eziokwu eziokwu let's take that again true eziokwu watch Le. Le. watch Le. do you have any word for color yes okay ucha ucha color ucha face iru iru face iru wood osisi osisi wood osisi okay now the last but not the least how do we say enough ozugo ozugo ozugo yes. enough is ozugo so how can we say we've had enough for today <laughs> okay nke taa agwụgwọ ya bụ na oh, oh, ozugo nke taa agwụgwọ ozugo nke ụbọchị taa nke taa ozugo nke ụbọchị taa okay i don't want to say that it's enough for today <laughs> okay thank you guys for coming on mama tongue we hope to see you next time thank you thank you yeah.